Asị bi n'igwe nna m eji m ogwu n'ọfọ ọgwa m na chi m eji m ogwu n'ọfọ ọchụnwa chụnwa chụnwa ọkụkọ nwa ada ndị ohu nwa ọkụkọ nwa nwe nwa ọsọ ọchụnwa chụnwa chụnwa ọkụkọ nwa ada nwa ọkụkọ nwa nwe nwa ọsọ

agwọlie n'ala ala nụrụ olu ma eji m ogu n'ọfọ aya m agwọrọ ya agwọ tinye n'ime mmiri ndị mmiri eji ime ogu n'ọfọ maka na ikpe ka mụ ji bịa n'iru ndị mmụọ Ebe ka wetere ọkụkọ akị o Ha na-agwọkwa ka ha si agwa olisa na-emekwa ka o si eme o I o! Anywhere they Anywhere they bless my people, thunder go fire Maka na-eji okwu n'ọfọ. Onye ọ na aṅụrị iyi n'elu ụwa si nọ ndụ ga ego. Ebe ọ bụ na nọ n'ụmụ onye bi ihe a bụ